ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio ministri aka na ndị Baptist Missionary Association nke mba afrịka gbagburu ọ bụ site n'ime olugbu eru nke dị n'ime Ibadan n'ime Ọyọ steeti naijiria ka Ozioma si eru unu nso n'oge ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa onye anyị ngozi pụrụ iche nyekwana anyị nghọta na ibuli elu dị kwesịrị kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya na akwụkwọ abụọma david ebe a ka chineke ya esi nye anyị ndị nke nkasi obi n'ụbọchị nke taa abụma david isi nke iri abụọ na atọ abụọma 23 ga-agụ ha ncha niile site na nke mbụ wee ruo na nke ikpeta n'azụ ya na ngwụcha ya abụọma david isi iri abụọ na atọ As Jehova bụ onye na azụ m dịka atụrụ, ọ dịghị ihe kọrọ m. N'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ọ na eme ka m makpuo, n'akụkụ mmiri nke izu ike ka ọ na edu nwayọọ, ọ na eweghachi mkpụrụ obi m, ọ na edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya. Ọzọ, a sị na m eje m ije na ndagwurugwu onyinyo ọnwụ, m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi ị na-edo tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewo isi mmanụ iko m bụ iwebiga ihe oke naanị ịdị mma na ebere ga-agbaso m n'ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ Jehova ruo ogologo ụbọchị niile amen ka Chineke were ebere n'afọ afọma ya okwu nke a ka onye anyị nghọta pụrụ iche zọkwana anyị ka ndị nke ụbọchị taa dịka o si wee kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru ihe a ga-eji wee mere isi okwu anyị bụ ezigbo ndị ndụ ezigbo ndị ndụ na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na ebe anyị gụpụtara ma isi akụkọ anyị na-akọwa na ezigbo ndị ndụ ile anyị efu na ọbụghị ndị niile mmadụ riri na-enye ihe n'ahụ ndị oyibo si na na ndị ọbụla mmadụ na-eri ụtụtụ n'ihe n'abalị kwesịrị ka ọ bụrụ ndị nke nwezuru ihe niile na-enyere anụ ahụ aka na nke a na-akpọ balanced diet o gosi na o nwere ihe ya bụ irie o jeghị enyere anụ ahụ aka ma ịzụ anụ arụ dịka o si wee kwesị ọ bụrụ nọọ naanị mmadụ ịtagharị ọnụ ma mmadụ ịta cham cham ihe ndị a o ike isi n'ọnụ baa ma ọ baghị uru nye arụ na anụ arụ ma n'ụbọchị nke taa akwụkwọ nsọ ebe anyị gụpụtara na-egosi anyị na ndị nke chineke nyere bụ ndị nke zuru oke bụ ndị nke jupụtara n'ihe na-edozi anụ arụ mkpụrụ obi na mmụọ ndị nke Chineke bụ okwu nke Chineke nke jupụtara n'udo na amamihe n'ịdị n'otu anya ndị nke okwu nke chineke bụ ezigbote nri ndụ ile anya mgbe ekwensu nwara jizọs n'ọzara ọ sị ya mee ka okwute a ghọrọ achịcha ka ọ taa n'ihi na ọ nọ ọ kwụsịrị ibu ọnụ Ma Jizọs mere ka ọ ghọta na edere ede na mmadụ agaghị adị ndụ naanị iri achịcha ma ịta achịcha o na-egosi anyị na iri ndị dị mma mana ọ bụzi nke ka iwerezie ndị merezie ibi ndụ n'ihi na ụfọdụ na-ejezi n'ebe nkwari mana ebe a na-eri ihe nri na ọhịa ọṅụṅụ rie ihe niile dịka esi dosa orie nke orie nke ọzọ ọṅụọ nke na obihidi oricha ihe niile a enwere ikezi na anụ arụ ya anabata na dịka o si wee kwesị ụfọdụ agbawakwụzi agbọwa gbasasị ihe ndị a ma afọ asawa ka e wee afọ arụ wee nwee ike iwesisi ihe ndị a n'ihi na ọ ajọ ihe nye anụ arụ ahụ ahụ na afọ anabataghị dị ka o si wee dị o wee chọzie ụzọ o ji esi wee wesisi ndị a niile o wee bụrụ gịnị ọ bụghị ndị nke na-eweta ndụ na ndị nke na-enyere anụ arụ aka maka gịnị enweziri ụfọdụ na-enweghị ịkpa oke banyere ihe ha na-eri na ihe ha na-aṅụ ihe ndị a niile wee na-eweta ọnwụ na arụ ezughi oke ma n'ụbọchị nke taa anyị lee anya ebe anyị gụpụtara efu na ndị nke ezigbo ndị nke chineke na-enye anyị dị karịsịa ọbụla dị site n'okwu ya n'okwu nke chineke ị ga-afụ udo na ya n'ime okwu nke chineke ị ga-afụ ndụ n'ime okwu nke chineke ị ga-afụ ọganiru n'ime okwu nke chineke ị ga-afụ ịfụnanya n'ime okwu nke chineke ị ga-afụ ịdị n'otu nke ụmụnne na agbata obi na ndị obodo n'ime okwu nke chineke ị ga-afụ iru ọma n'ebe mmadụ nọ n'ebe chineke nọ ị ga-afụkwa ndụ nke ebighị ebi n'ime okwu nke chineke ebe ahụ ka ị ga-afụ udo nke kachasị udo niile karịsịa ka dịka mmadụ na-enye ma ọ ka obodo na-enye ma ọ bụkarị ka ndị nwere ego na-enye ma ọ ka ego na-enye ebe anyị gụpụtara wee na-agwa ile anya fọ na ihe a bụ ezigbote echiche pụrụ iche nke david chere wee tetuo ihe a n'ihi na mmụọ chineke kparịtara ụka ịfụnanya nwa na onwe ya bụ onye ọzụzụ atụrụ o wee were onwe ya wee letekene dịka chineke si e, eleta nyanwa ebe nyanwa na-eleta atụrụ ka chineke si eleta nyanwa na ndị nke kwere ekwe owezi gịnị na mbido ọ na jehova na-azụ ya dịka atụrụ na onwe ihe ọbụla kọrọ anyị ebe ọ na-akpọrọ ndị ụmụ igwe atụrụ ya na-eje ebe ịta nri ebe nke zuru oke ọ bụghị ebe kpọrọ nkụ na ebe ahịa na-adịghị n'etu a ka chineke si emere ndị nke ya ebere na-emere ha amara na-enye ha ihe kwa ụbọchị akwụkwọ nsọ mere ka anyị mata na kwa ụbọchị ọbụla chineke na-enye anyị ihe ihe nketa pụrụ iche n'ihe ngozi pụrụ iche kwa ụbọchị ọbụla ọ na-eme ka anyị kuo ume ọfụma ọ na-enye anyị ikuku onwe bụ mpasa anyị tetara sị na ikuku abụrụ aka eji egote ọzọ ma na na na na na-emepụtabeghị e, e nke ya ezu ụbọchị nketa tutu ri chineke kee mmadụ n'ụwa o tinyegoro mmadụ karịsịa ihe mmadụ chọrọnụ ihe ndị ya niile wee na-egosi anyị na ezigbo ndị ndụ si n'aka chineke were abịa ka ọ na-edu ya n'ụzọ nke ụzọ nke nwayọ ebe ebe mmiri akụkụ mmiri nke izu ike akụkụ mmiri nke dị nwayọọ ọ bụghị ebe a na-enwe mgbakasị ahụ ọ bụghị ebe a na-enwe ihe mmebi ọ bụghị ebe a na-enwe ihe mkpagbu na ihe ihe na-eweta ọnwụ ile anyị fụ na ebe ọ na-edu ndị ndị ụmụ atụrụ a were aga enwere ụmụ ahịhịa ya bụ ụmụ atụrụ ata ha enweme afọ ọsịsa ma afọ ọrụrụ ma ahụ ịnwụ anwụ o jeghị ekwe kpọrọ ha ga ebe a etu ka chineke si edu ndị nke kwere na ya na ụmụ ya ọ gaghị ekwe ka ihe ọjọọ mee ha ọ gaghị ekwe ka ha daba na ihe mbibi nke ụwa ọ gaghị ekwe ka ha nwetekwanye n'ihe mberede nke okporo ụzọ nke na-abụghị oke ha ọ ga-ekwekwanye ka ha dị ihe nke ihe nke ya ewetara ha ọnwụ n'ihi na o mere o kwere nkwa ọ sị na ọ bụgodị na anyị azụnye ọkpa na agwọ na akpị na ihe ndị agaghị nwe ike n'ebe anyị nọ ọ na-asị ihe na na ihe ya agaghị njem na ndagwurugwu nke onyinye ọnwụ na ya ga-atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ile anya n'ebe a ọ sị na ndele gị na mkpanaka gị ha onwe ha na-aka n'obi ile anya n'ebe a ịfụ na onye nke nọ n'okpuru ndo nke chineke onye a na-eji okwukwe were aga njem ya ọ bụghị ụjọ ọ bụghịkwa n'egwu kama ọ na-eji okwukwe wee na-ekwenyere ihe ọbụla nke chineke na-edi ya na ihe ịrịba nke ya na chineke na-eme chineke wee na-eme ka ọ bụrụ onye afọ juru na onye ụzọ ya niile na-eweta ngọzi ndị nke Chineke onweghị onye ọbụla na-eri ndị nke Chineke na-enwe ihe ụkọ ma ọ bụ ihe mkpagbu nke karịrị anyị n'ihi na ọbụna dị mgbe ndị iro na-amalite ịkpasu onye ahụ iwe ma ọ bụ ime ka ha weda n'ala Chineke na-alụrụ onye ahụ ọgụ Chineke na-akwado onye ahụ jidesi ike ka ajọ onye ahụ ghara ilomile enwegasịrị ọtụtụ ndị n'akwụkwọ nsọ ndị nke ihe na-emeghị maka gịnị n'ihi na chineke nyere ha lee david ọbụla dị mgbe ya na goliat da lee daniel lee josef ọtụtụ n'ime ha dị chineke ekweghị ka ihe ọjọọ daba ha ite aka ọ ga-esikwe ka ihe ọjọọ daba gị na mgbe n'ikpeazụ osisi naanị ịdị mma na ebere ga-agbaso n'ụbọchị niile nke ndụ m na ị ga-ebikwa n'ụlọ jehova were ogologo ụbọchị niile ihe a niile bụ ezigbo ndị nke ndụ nke si n'aka chineke were abịa naanị dị mma na ebere ga agbaso gị soro ụbọchị nkịta dịrị gawa n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme ma ị ga-ebugodo ụzọ wee bata n'oge nke chineke na alaeze nke a ya ma oge ọzọ gị wee bụrụ onye nwere onye akara aka nke ndụ na aka nke nzọpụta ka chineke gọzie okwu anyị n'ụbọchị nke taa ka onye ndụ nyekwana nzọpụta pụrụ iche dịka otu ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen matani na ozi ọma na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministri, aka na ndị Baptist Missionary Association unu nwee ajụjụ ma akọ mgba ma unu ga-enweta n'igwe okwu 0056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke Chineke nke kachasị udo na n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. amen